ndebe anyị ekene m unu igbo bụ igbo ndị ọma ekene m unu today is the day that i want to set aside to teach my girls their mother's tongue today is the day that has been set aside to teach my girls their mother's tongue because they've been away from a from their father's land to another country so it's been difficult for them to understand their own father's language. So we'll be starting the class by when I tell them, they would reply. So we are in kind of in a learning section. So I know na I n'amụ Igbo. Ọ na-afụ naanị na isu Igbo na-enyezi ụmụaka keta nsogbu ikwu nke bụ eziokwu na nsokwa ụmụ nsogbu mana ka anyị na-amụ adanna afọ gị bụ gịnị debe ahụ na-afụna n'afọ ada m nwaanyị ka m jụrụ ọ sị afa gị means how are you chineke biko zọpụta m n'ije a ada afa gị ewu gịnị how are you hey ya afa you don't know your afa afa means what is your name hey <laughs> ewuchimo mana nkwụ ije a kedu afa gị you start with afa m bụ Say it loud. Let's hear. Let them. Afamobo Alex. Afa gịkwanụ? Afa m Alison. Good. Ị bụ means where are you from? So once I ask you where you're from, you can now explain virtually all the areas where you're from. I am from Nigeria. Okay. Abum onye Nigeria. Abum onye Nigeria. onye Naijiria. Abụ m onye Naijiria. Abụ onye Naijiria. Abụ m onye Naijiria. Abụ. Abụ m. Abụ m. Onye Naịjirịa onye Naijiria. Abụ m onye Naijiria. Good. Aha one ka ị dị? Aha one ka ị dị? Aha one means how old are you? Adam. Adam 8. Adam 6. Ok, the 6, the 8. Ngakoro unaka. Koro unaka. Koro <laughs> Koro unaka <laughs> means clap for yourself. Biko ndị be anyị ka njikere kedu onye ọ bụ ọrụ ya ịkụziri ụmụ ya Igbo ọrụ nwoke kọọrụ nwanyị ya is come deme maka nke nke a gwụrụ m ike ana m agbakwa n'ike m ana m anwụ ike m is okay deme so what is uh, sorry is ndo mara m ise ị na-agba mbọ ndị nwakwa kedu igbo ị chetara i love you is afọ. afụrụ gị n'anya ala take and your sister is winning you i think <laughs> i'm, I'm going to set a competition for the two of you the person who is winning will get the gift i think that is what i will do <laughs> okay. never mind alone thank you very much my people for spending out this your time to see us uh, in this segment so we'll continue this pro- program where we'll be teaching them how to speak their mother's tongue thank you my people <laughs> udo dịrị unu udo dịrị unu ya sị udo dịrị unu ndebe anyị udo dịrị unu ndebe anyị ngwa ka o mesịanụ ngwa ka o mesịanụ ngwa ka o mesịanụ ngwa ka o mesịanụ e chukwu nna m o